Yeah, greatness, yeah, baby. DJ Neptune. Yeah, cinema na kachalongwa keys. Security wine touch and see a na nekatakilisi na chidema sasun. Your elder brother gang was in easy. Waiting I no you now, waiting I no get. We are no fit take you, never there for BJ, name me BJ, never got anybody. belt. I don't wanna time in my na with another man I don't wanna hear heart nwa ka nlebata ị ah. na-enyegodo trips ka ya nkibata body banging ka tremụ you go wound me like a frebo eh. juice vanilla with the flavor na mgbe bụtaga bilibili one in a million shape coffee giligili money no be wahala change giligili nga wụnyele ya na milimili cause I know what nobody wey go come come I'm just a call away when you need somebody wey wey wey wanna hear you deal with another man Nobody fine but my girl. Nobody talk to my girl. DJ talk to my girl, you are there. Kuro, you are there. You, are you there? DJ Neptune, are you there? Say, babe, Sounds I am Neptune. here. <laughs>